Learn Igbo verb for beginners. Ịgba egwu in past tense. Igbo English Ego gbara egwu ụnyaahụ. Ego gbara egwu ụnyaahụ. Meaning, Ego danced yesterday. Ọ gbara egwu ụka. Ọ gbara egwu ụka. She danced Christian music. Ọ gbara egwu nke ọma. Ọ gbara egwu nke ọma. Meaning, she dance very well. Anyị gbara egwu ọdịnala. Anyị gbara egwu ọdịnala. Meaning, we dance cultural music. Anyị gbara egwu ụka yana nke ọdịnala. Anyị gbara egwu ụka yana nke ọdịnala, meaning we dance Christian music and cultural music. Ego gbara egwu ụka nke ọma karịa nke ọdịnala. Ego gbara egwu ụka nke ọma karịa nke ọdịnala, meaning Ego dance Christian music better than cultural one. Ha gbara egwu n'ụtụtụ. Ha gbara egwu n'ụtụtụ. dey dance in the morning. Ha gbara ụdị egwu atọ. Ha gbara ụdị egwu atọ. Meaning, dey dance three different musics. Ịgbara egwu ugbua? Ịgbara egwu ugbua? You dance now. Ọ gbara egwu Congo, ọ gbara egwu Congo, she dance Congo music. Unu gbara egwu nke ọma tata. Unu gbara egwu nke ọma tata. You people dance!" very well today. Agbara m egwu n'ụlọ ụka. gbara m egwu n'ụlọ ụka. Meaning I dance in the church. M gbara egwu ọzọ. M gbara egwu ọzọ. I dance again. Like and share our videos. Bye.